Ilu maka ofe na nri. A proverb about soup and fufu. well, this is Yvonne from Learn Igbo Now Challenge and in this video we're going to learn a proverb that has to do with soup and fufu. Ilu maka ofe na nri. A proverb about soup and fufu. But before we start, we're going to look at five key words that we will encounter in this proverb. And these words are eho, eho, to see. So that's the verb to see, eho. Ofe, ofe, soup. Nri, olulo. So in this proverb, you're just going to see Nri, but really what it means is Nri Olulo. And Olulo is to swallow. So um the food that is swallowed, that's what Nri Olulo means. So Nri in this context is fufu. So Nri Olulo, you might hear Nri Onuno sometimes. But Nri, fufu, ịgba mbọ, ịgba mbọ effort or hard work So that somebody na agbambo means that the person strives a lot or tries hard or works very hard or puts in a lot of effort. Igbambo. Agbamume is encouragement. So igbaume is to encourage someone. Agbamume, encouragement. Ready? Let's begin, ka anyị bido. So the proverb goes this way. Ọ na-abụ ahụ ihu ofe asị ka ebetekwuo nri. Ọ na ihu e nri. asị e ebetekwuo nri It is when one sees the appearance of soup that more fufu will be requested. Ọ na-abụ ahụ ihu ofe asị ka nri. So that's the proverb. One explanation for this proverb is Mbọ mmadụ na-agba na-esite n'agbamume o nwetara na nke ọ gbara na mbụ. nwetara na nke ọ gbara na mbụ. So the effort a person puts into anything is determined by the encouragement he or she got in his or her initial effort. Again, mbọ mmadụ na-agba na-esite na agbamume ọ nwetara na nke ọ gbara na mbụ. So the proverb again. Ọ na-abụ ahụ ihu ofe asị ka ebetekwuo nri. Ọ na-abụ ahụ ihu ofe asị ka ebetekwuo nri ọ na-abụ ahụ ihu ofe asị ka ebetekwuo nri So the five key words we've learned from this proverb are ihu, to see, ofe, soup, nri olulo, fufu, ịgba mbọ to put effort or hard work agbamume encouragement that's it for now ka see you soon